ụmụakwa ndị igbo anyị kwuru okwu si na ihe a na-agwa onye isi na ọ dịghị n'ofe bụ mmanụ ada agwa onye isi na nnu adịghị n'ofe n'agbanyeghị ebe ọbụla ị nọ dịka nwa afọ igbo anabata m gị gị onye na-enene n'ụbọchị tata wee na-asị biko nọrọ jụụ maka na anyị burukwa nabata ọzọ n'oge ugwu mba bụ mgbe aha anyị ji ewepụtara ụnụ emume dị iche iche ụmụ afọ igbo ndị kara aka ndị na-emeta mma eh, ndị na-agbata bọọlụ na-arachakwa oroma na um, ọtụtụ ebe um, ha na-eme um, na ọtụtụ ihe ha na-eme eji mara ha ihe ha ji na-arachapịọ m ya mere biko ana m asị unu nọrọ jụụ na nke taata nọrọ ana ka anyị nọrọ ọfụma maka na o doro m anya na mgbe anyị ga-anọsi na obi ụtọ ga-akpa gị ị ga-asị eziokwu eziokwu ana m ekele chineke na abụ m onye igbo mụ ọbụ Mike Onuvu na-asị biko ebe ọbụla ị nọ biko nọrọ ọfụma maka na ya bata n'ụzọ igbo ndị ewunu mba bụ ogwu. mma anyị chọrọ ịga n'ihu ọ dị otu ihe mere m na izu ole ma ole gara aga ee eh, ruo nwere ebe m mba rutere ọ bụrụ na a na-anụ ọgụ ndị mmadụ gbazuo na-ese okwu ọ na-adaghasị a na-akụ a asị gịnị na-ese ọ bụrụ na otu nwa okorobịa bịara na nke onye nwoke wee fuo enyi ya nwaanyị wee fuo enyi ya nwaanyị ọ bụghị naanị na ọ bụ enyi nwaanyị onye ọ chọrọ ịnụ anụ eh, ka o gbuo akwa n'obi si n'ebe a na-asa ahụ na-abata obi ya wee nye ihe ọzọ ịma na obi dị aghụghọ dịka akwụkwọ nsọ kwuru wee malite ọgụ wee kụwa bọtụrụ wee kụwasịwawa isi eh, do ọ bụrụ na ọ gịwa ka ya bụ ihe mere maka na ọtụtụ ndị mmadụ tara ụta ọ bụrụ na ọgụ batara na nke nwaanyị ọ bụrụ na ọgụ batara na nke ọnyị nwoke gịnị ya na-adị na mma wee fụo onye ị chọrọ ịnụ anụ ee eh, ibuwenara mmanya ebe ogbe akwa n'obi kedu ihe ị ga-eme ya ka anyị wepụtara ndị mmadụ n'oge ka m kwuo uche m n'ụbọchị tata ezigbo iwe ya enwe m maka na ama m na ihe ọdụ agha agago n'ime ya na ya wọghị nwoke egbugo m mma n'azụ a sị m kwuo n'uche m ọ ya agawagodi ma chọrọ onye ọzọ oyi nwoke amara m na o toruzi o kwesịrị ozuru oke ịwa oyi nwoke ọ ga-etokwa m n'obi mfọ onye m chọrọ ị na-anụ na nka oyi m nwoke mana ife m ga-ekwebe abụ uche m bụ na nke nwaanyị nke m chọrọ ịna-anụ nga alụzi ya ọzọ mana nke nwoke ife m ga-akpọzi ya bụ enyi mere enyi ya mụ na ya agha ayụzi ọzọ ajụjụ nke a dịkwa egwu ee mana m ga-ama amagodinu m ga-ajụ ya ihe ọ bịara na nke oyi nwoko. ee e, e, na nke ọzọ ya kwa ọ dịkwa otu mụ na oyi nwoko dị mụ na oyi nwoke dịrị ezigbo mma bụrụ onye na-abịa na nke m m na-aga na nke ya ọ mara nwunye m nwunye m amara ya ehe ajụọ m ya nụ ọkọwa tupu m marazie ihe m ga-eme mfụ ya na nke ọyị nwoke ya nwere ike ime dị awa aga m ajụ ya ka ihe gbasara jikọrọ ya na ọyị nwoke nke ruru ịbanyega na ngwu nke ọyị nwoke ịsa ahụ njuzie ya ihe ọbụla asara m ka m ga-amara ma ya ga-esi dị onye ọbụla chọọ ụzọ ka ya kama ọ bụrụ na njem nke ọyị m nwoke fụ nwunye m ọnwa agbọghọ m chọrọ ịnụ ka ọnwa akwapụta m ji ajụgodo ife o jere ebe ahụ ime ọ bụkwa na hụrụ nwunye m ahụ n'anya nwaanyị ahụ n'anya nke ukwuu E nwekwa ike mgbaghara ya na ọ bụ na o ya echegharị ọhụ ọkwa ife nyere m ọyị nwoke maka na ọ naghị eti mkpu oge mbara. ihe nọrọ ya nne anya fụ ntu ihe ha na-emezu wee dị nwee ike mgbagodi ọra ahụ nwee ike mgbagodi ezigbo ọra ọ ga uche ya wee dịgodi na na anọgoro ya so ọ na-ebezi akwa oge ọ na-ekwuzi eziokwu so o kwuzi eziokwu n'ezie ya ọ na ọ gwara m eziokwu ọ na m hụrụ ya n'anya nke ukwuu ma agbaghara ya maka na ọ nwere ike ichegharị mana ọkwa na na m achọgo ntụ mbesi wee gba ọsọ sinsi site na ihe awụzi <laughs> ọnwa agbuola ka atọrọ aka <laughs> onweghị mmemme onye nwoke maka na ọkpụrụ ọkpụghọrọ ya nwaanyị ọbụla ma nwee onye ọ hụrụ n'anya nweghị mmeme ya maka nwaanyị a chọrọ ya wee gawa ebe ahụ ah, aga m amara na na nsogbu adịna na oyi nwa ya na oyi nwoke na ha agbakọ n'ero ịchụpụ m ọ bụrụ na m achọghị ịnụ ọgụ njiri nwayọ buru akpa m naba mụ na ha ewezikwe mụ na ha ga-emekọzi mụ na oyi nwoke ewezie mụ na ya ga-emekọ ewezikwe ihe mụ na oyi nwaanyị ga-emekọ chọpụtazie na oyi nwoke ahụ na ọfụghọ m n'anya ọzọkwa dịka ịbịa wụ na oyi nwaanyị ahụ na ọ kpọkwara m asị maka ọnwụ na ezigbo oyi m ọnwụgodo na-ewere ihe ọjọọ m mee ha ịbụ ọ ga-abịakwute m si m na m na-ekwe na m na-ekwe mana ebe ọ bụ na ha tụkọ gị isi ọnụ e nwere ike ntị ekwe isi ebe ahụ egbuo m ha atụkọ akọ na wee gbuo m na n'efu nwoke agwụbeghị ha nwoke agwụ nwoke ka nkọ n'ụwa ọwụ maka ofu ka m ga-eji wee bịa gbuo ndụ m ọwụ na nne anya fụna na mụ na ya ma nnọkọ bụzi njiri wee bụrụ akpa m na mpụkwa nwoke ọzọ dịkwa mma kakwa ya mma na anaghị ama ama nke mbụ ihe mmemme bụ mmebu ụzọ ume ga-amapụ m maka mma ama na nsogbu adịgo mma ihe ọzọ m ga-emekwa mma jụọ ya nwaanyị ihe o ji wee mee ụdịrị ihe dị ole ahụ ebe mgbe anya mmiri ga-adị m n'anya maka na akwado amagha m na ihe dị ole ahụ karịa dịọ ihe mberede m jụchaa ya ọ gwa m ebumnobi ya m gakwa jụọ ọyi nwoke mara ihe ọ ga-agwa m Ama na ihe ọzọ mbere akwa lawa na maka amarago m na nsogbu adịgo enweenu m obi mmeji dịtenwu mmekoripụkwa <laughs> ihe mere nwụ na dịka ewu mmadụ mmadụ so ọwụ na m hụ ka ihe ahụ ga na-ekpe ekpere ka ihe ahụ mebecha ọwụ na o mee eme enwezikwa ihe ọzọ onye ahụ ga-eme eziokwu na obi mmapụ ga-amapụ m obi mmapụ ga-amapụ ma ndị a na m elekwana m le anya hụ na onye ahụ onye kama ka m ga ya si ya ọ okwucha m lecha ya na enweghị m ike ime m mapụrụ Chineke ka ọ lụọ ọgụ so onye m ga-emekwa m burukwa akpa m lawa ihe ga-eme onye nwoke wụ na m elele m ya dịka ihe ahụ emeela eme so onye m ga-emekwa ọ ma jos gbara ụgbawa mgbe si ya gawazie ka m nwee ike nwere onwe m mbatafụ ịdị ife a mmebu ụzọ nọrọ ya na kene oyi m nwoke nke na-achọ ịnụ m Den enyi m nwaanyị fụ makwa akwa n'obi ya mma ekenekwa ya ọfụma mana ebe m na mma anọ wee kpasa agwa bụ na ọ bụrụ na onye chọrọ ịnụ m kpasara m agwa na-adịghị mma maka enyi m nwaanyị nọ ya nụ ịma na m meburu akpa m na den eje yawa chineke mara na ọkwa di m sọ ọwụghọ di m onye mụ nwekwa efe mmemme ya mma hapụrụ chineke okpe ikpe dịrị mụ na ya ife izi mmemme ka fa mmalụ na mfụ ụfa na mfụ ife efe na-eme ọ bụrụ na elu nzu ezo mịpụ si ka na elu ka mụ na fa ma nkụzi okwu m ebugodo ụzọ chelu ka fa m fama na m amụgo den nabazia ebe ahụ ka obi mụ na nwazi jikọrọ mụ na fa ọzọ mma agba alụ fa o mana amagozi m ụdị mmadụ fa bụ bọzi na nwe ife enwe isi mụ na fa ya enwe na mma ejekwa ka mụ na fa nwee ife nwere isi ọzọ mma agba alụ fa mana ebe ahụ ka obi ọ dị mma onye ọbụla ekwuo n'etu o si dị mma onye ọbụla ekwuo n'etu o si dị mma ọ bụrụ na ọ gịwa agịwa mazi nke ị ga-eme bụrụ nke ahụ n'obi ma ọ bụ bụrụ na ọ bụrụ etu anyị na anyị si zute n'ụbọchị ọzọ ịkọwatara anyị edo eh, obiko ana m erutara onye ọbụla na m n'oge ugbu a na mba bụkwa na emume anyị ebe ọ bụla ị nọ dịka nwa afọ Igbo biko ọ bụrụ na ọ dị nke ọbụla ị ga-eji kwagide mba ka emee ka ya bụ mmemme na-aga n'ihu maka na ọ nwere etu ọ dị ọ bụ ihe ịgbanye mmiri eh, na-abịa na obodo anyị bụ Naijiria n'ọwa asụsụ Igbo ihe na-anazi azụ karịa eh, nke bụ na enweghịzi eto isi e um, afụzi onye na-asụ Igbo mgbe ụfọdụ a na-enye anya ka onye yi azụ afe Eh, mana aha ize chineke na anyị gbabụ ndị ugwu mba hụrụ na ntụtụ taa si n'eziokwu eziokwu na Igbo agaghị anwụ Ugwumba Ugwumba ugwu a na akwa ere Igbo ọnụokwu Igbo Igbo ji biri gee Ugwumba nọdụbe Ugwumba Bịakwute TV gị nso ma Ugwumba na-aga ihe gbasara Ugwumba ọ ga-adị gị mma zisaa na ozi Ugwumba maka na Ugwumba ji ezigbo ozi wee bịa udo dịrị unu adị m anyị chọrọ ịkpọbata oriakụ Patience Ọzọkwọ Mama ji. ka anyị na ya n'oge Ugwumba ndewonu Ugwumba bụ Ugwumba ndị igberukwaranụ igbe zụkọtaranụ panigaranụ Ugwumba ekwa mbụ mba, anụfọlụ m gịnị ọsọ ọkwọ abụ m onye ngwo na Enugu North Local Government of eh, Enugu State abụ na igwe onye wawa kpọmkwem <laughs> chineke oke ihe ọ ga-abụ ebido na nwata na-ahazi m ịbanye na ime ihe onyonyo na mgbe nka ezigbote mpe nwanne mama m nke mama nwoke bụ na Lagos ọzọ Samuel Ogbu ya nwata nwoke bụ n'anya nke ukwuu nke bụ na ihe niile ọ na-eme ka mbụrụ ma ụwa na mbụ ka mbụrụ onye ama ama ọ nwee klọb ụmụaka a na-akpọ takwape children's club o rejista m amanụjọ m oge o ji wee rejista m ebe ahụ ihe hụ na na m bụzi onye memba of eh, takwape children's club ụmụ ebe anyị na-eme iti mgbe ọmụ amahadum ah, hema bụ olu satọde oje drọpụ ọmụ nzukọ kwa a na-akụziri anyị n'okirikiri kirikiri ihe bụrụkwa anyị jee ihe na-akpọ eskọshọn mgbọda akụziri anyị etu esi eme dịka bọns ụmụ ihe a niile ebido na nwata na-amụ ụdị ya ahụ ihe nye m aka oge ntolite maka oge mba praịmarị school bido na-eme ụmụ ha ahụ niile anyị nwa bụrụ onye na-eje ọrụ ịma ije ọrụ na legos ị ga ekonye n'oge bifo ntete n'ụla gụọ jee ego ọrụ nje ha na kọbọd nje were ego odo njegoro ihe m ga-eri fọdụ ede eh, mana um, n'akụkụ akwụkwọ akwụkwọ ọbụla nwata na-agụ o ji etolite ama ihe bụ ime English language ma ọ bịa ọ na-egote ahụ mana nke nyere m bụ arithmetic mana ihe ọbụla gbasara English o nwere akwụkwọ a na-akpọ Oxford English eh, gịnwana ebe eh, ahụ abaghị na-ebido amụ ox ox on on o gotechara m akwụkwọ ndị ahụ mgbe m na-agbagote na klas o gotere m Jane Eyre Oliver Twist eh, Gulliver's Travel ma ndị vụrụ ụfọdụ nnukwu aga adị ma aghọtaghị m na-aga mana ọ ka emekishọn m gụndere ekecha ịta bụ nsiwe nweda good foundation mgbe m ji bajia primary eh, secondary school eh, n'enugwu ka m nọzi maka anyị ha obele eto mgbe agha dafta wedịla anyị nata from Lagos anyị nawazie Enugu. by the time anyị ji wee gụchaja praịmarị skuul mebe ba sekọndịrị skuul ọ bụrụ afta the war mgbe a nụchara ọgụ na Naịjirịa onye ọbụla na-eje skuul ka maka ịga adịghị oge ahụ skuul njekwe n'oge a bụ ezigbo skuul a na-akpọ Ngwo Anglican Girls Secondary School Ngwo nke bụ na mgbe ahụ a na-emere um, festival of arts and culture every year n'Enugu steeti na Anambra steeti mgbe ahụ School line na-eso eje maka ndị dịka m na-afụta Represent ya school line. so school uh, skuul anyị jekwe festival of arts and culture anyị jekwe na eh, school level iwin kwe na school level then yɛne president school mu zone ɛta abɛka ɛhyiahyi zone abɛ na grand final wo the state level so ɔmonogo bụ na-emel festival of arts and culture ndị girls secondary school mbụ only hand girls secondary school mbụ na adịghị afụta eso eme ihe adịmụ a na-esekarị ya represent secondary school anyị nwere ka ọ bụrụ drama nwere ka ọ bụrụ poetry recitation n'ụzọ ihe dị iche iche ebe a bụ ihe ime ihe onyonyo a tawa n'ime m nwayọọ nwayọọ ogbo mba palitela nụ emume ji mara igbo niile ee aga m elote mana e, e, e, ihe ọzọ sokwa kpakwa nkata ahụ ime fim bụ n'oge nọ n'ọtịcha oge nọ sekọndịrị skul ma nkwa na-eme dịka steji drama bịa ticha trenin dịkwa ya lọki lekchọra anyị na literature na-eme n'iwu bụ onye ọbụla na set ọbụla ga-eme drama book ha drama book anyị mgbe ahụ bụ hamlet anụmanụ bụ ihe were ọnọdụ hamlet anyị mere mee mechi ike nke bụ na skuul nọzọ niile na-enene hamlet bịa kirie na kwụ ụgwọ gate bịa kirie na skuul anyị ebe a gbobere mbakwa ya chukwumekwebele nkụzi tunwebele baa redio naijiria oge metakwara na naijiria kwe na-eme pidgin english drama eme nke igbo a na-akpọ ọrabelije na-emekwa pure english drama so drama otewo mbido na-eme nwayọọ nwayọ mana oge mbidozi mewe nke muvi bụ 1998 um, eh, 1998 bụ n'mbido afọ 1998 ka m batara iso mee fim mgbe aha fim agbadatawego n'Enugu abịa ime fim agbalata n'Enugu bịa ime fim maka Enugwu udo jiri oyi ha na-enwetachakwa ihe a chọrọ dịka ugwu ma ọmii ma ha chọkwara dịka ime obodo ahụ ezigbo ime obodo ọ bụghị ebe ka dịka geto so ya akpọdatara ha Enugu <laughs> chukwumebela bụrụ na Enugu oge ahụ mgbe esoro ndị na-abịa imere ha na-akpọ ọdishọn ebe a bana wee fọta m onweghị ihe dịka godfather godfatherism n'ime ịbata film industry kama na ihe mee bụ na o nwere ndị ga-eso ụkpụrụ ha wee bata nke mbụ bụ na o nwere um, advert m mere um, Zebudaya okorigo Nwagwu Chika Ọkpala n'ebe anyị na-eme advat ahụ bụ Pete Ene nọ wee hụ m wee Chidum mere nke ọma olu ka o nwetara ọrụ ime e, soap nye ndị women commission na Abuja wee bịa kpọọ m wee mee lead character na soap ka emechara nya lead character na soap bụ ebe oge anyị na-eme bụ ndị mmadụ na-achị m ndị m na-eme ọhụma gịnị mere mmadụ abịa afọ m ndọsị ah, mmiri na-ekwo ekwo a na-ekwe m ka anụmanụ ka iji ebe a na-eme gara gara gara ịzọta ihe ha wee kpụwa kpụwa m nwatakịrị a na-akpọ eh, Chizọba Ogenigbo ya na eh, Suzan Obi Suzan maala m from redio Nigeria ebe anyị niile na-emekọ Igbo drama ehe ha wee kpụwa m kpụchie m ike m wee soro ha jee ọdishọn fim izizi emere mgbe m bịara ọdishọn aha bụ ya na-akpọ bụ sins of the father onye nwe fim aha bụ Sonny Collins Nwatu nwanne m ịmadịkwa asụ Igbo ihe akwụrụ m na fim aha bụ 1998 kemgbe m banyere Nollywood Chineke so m ahụhụ dị n'ịbata Nollywood ọ dị ka ịmakwu Godfather reason nwa onye bụọlụ m Godfather mgbe nwa kpọtara m bịa ọdishọn onye ọbụla ndị kpọtara m bịakwuru ọdishọn nke ha ha bịakwuru ịma na a ga-enye ha ihe onye ọbụla gbakiri ibe anụ nwe dịka godfatherism onye ọbụla bịakwa onye kpọbụrụkwadụ produsa kpọrọ bịa onye kweghị ihe ọ bụla igụta ihe ọfụma ọ nalaghị anya onye ọzọ ọ dịghị ọka kịta ihe gara gara a na-emekịta iwu ọzọ manya maka ọ bụghị taa ka anyị si bido anyị bidovụrụ ọhụma ga-ege m igbo baa n'ihe amakwa m onwe maka eh, eh, mgbe mgbe izizi nkụzi ka m chọrọ ime eh, nwanne m nwaanyị na-achọ ka njem bụrụ nọọsụ ncha mama m enweghị dị na nọọsụ bikos na <laughs> ama m ịhụ ọnya mmadụ na ọ na-ama m ahụ jijiji ọha ọ bụzialụ nke ịbịa nọ mmadụ achị na mmadụ nwụrụ okweghị m odidi mgbe anụ nkụzi amana ịma na oge ahụ nwaanyị ọbụla bụ nwaanyị ihe ọ na-achọkarị bụ ọ bụghị nọọsụ ọ bụrụ nkụzi so nwee ghọta nkụzi mana akụzite m nkụzi ahụ nwa obere hụ na o nwere ihe ndị ọzọ na-agụ m agụ amakwana m etu m ga-esi wee ji ije ma chineke bụ eme amara anọ m ebe ahụ anyị na-akụzi nkụzi na WTC primary school ebe a bụ epostụlụ m kọzin eh, m bịa ebe ahụ ọ na-alụ na redio naijiria ha bịa ime skuul debate ọ sị ma bịara ma ebe abụ m na akịsịcha ee ọ sị ma oke m bịa na nwere m ga-emeri ya o wee mee m bụrụ one of the moderators etu a ka o si wee kpọrọ m narị dị Naijiria ya nwa bụrụ producer ọ na eprodusi to women and children ebe a ka o si kpọrọ m na-enyezi m na moderate the um, children's program ya ebe a ka ndị redio Nigeria wee mara m like m si m dee akwụkwọ mgbe ọ meghere medium wave station anyị bụ ndị enyi hụtara ihe ọma ihe ihu ha e, ewere anyị ozugbo nke bụ na m na-ejezi ya ana m alụzi na redio naijiria ahụ hapụzia nkụzi wee na-eje akwụkwọ na imt taa bụ nsi wee bataja n'ihe gbasara eh, entertainment aha m bụ ana m ụmụafọ Igbo niile bi na ka unu soro m na-ekiri ịmakwa omenala Igbo bụ anyị obi adọghọkwa m mma mana anyị ebidogo anyị ebidogo ịma na ebidovu mebe nke igbo dịka living in bondage ha niile bụcha n'igbo ka emere ịma ụmụaka igbo bụ ndị biznes ha ma anya biznes ha ma na-eme nke eme ya n'oyibo na ndị ga ekiri ga-aka ndị na-eke ekiri ya ma ọ bụ n'igbo ọ ka agbata ha mmadụ n'obi mgbe ahụ isọb taịtụl so o mezie ha mee n'igbo ahụ mee n'igbo mee n'igbo maba mbe nke oyibo memezie nke oyibo a ụwa niile wee jide wee mara um, obodo anyị bụ naijiria anyị ebidogo mee fim igbo uh, bifo ahụ a na-agwụcha ana ekweghị nkwa na ọ bụ na nọọ fim igbo ise ka emere bifo ahụ a na-agwụcha ifo na onye efe ọ na-ahụ agwụcha enwezi isi a ga-atinyekwuru ya ise ọzọ mgbe ọ na-elukwa ahụ ọzọ anyị na-abanye n'echichi anyị ndụ Oh. ihe na-emegide anyị sụsọ ihe anyị na-enweghị na oge Ugwumba bụ oge oge na-emegide anyị oge na-emegide anyị n'ebe ọ dị ukwuu mana anyị na ndị iwu n'ọrụ ọrụ a na ha hazie na ha akpazi ọfụma ka anyị mara a ga-esi gbatịkwuo oge anyị ji eme Ugwumba maka na ihe anyị ji bịa ka nkụ n'izu na-abịa abịa anyị na oriakụ Patience ọzọ Madam Mama ji Mama ji anyị na ya ga-anọrị n'izu na-abịa abịa Eh, ka anyị tọpịa ya bụ okwu ọnụ igbo ndewonu ugwumba bụ ugwumba ọ dị maka mkpọbata chief Steven osita osadebe ka onye anyị ka o ji bịa n'ụbọchị tata anyị mara na ya bụ nwa amadi anana ala mmụọ ee eh, mana ihe ọ nyụrụ ka na-esi ya mere chief Steven osita osadebe ka onye anyị nke o ji bịa n'ụbọchị tata ikú ìjà jaja kù ẹhẹ wà á lè fọ. Atọ atọ yàrá ìdí gbogbo dẹ́mu. Obodo bu ikwe, ọtú Jizọs bụ eze, ọkụ eziokwu, ee isi nọtị mega, nọtị mega, ụwa na-emebi na-aga. agbakọrọ jizọs ife na-eme onye nwe m baịbụl kọrọ akụkọ na jenesis ka isi kụọ ikere anụmanụ ikere ahịhịa ikere anwụ ikere ọnwa ikere mmadụ chọọ ya mma emesi ife ike igwe n'isi ọ mara mma onye nwe m abịara m ịgba rịpọt ihe na-eme n'obodo ikere ekele anọ m na-ajụ emere ole ya dị mma o emere ole ya dị mma o emere ya dị mma o kedu a eme ka obodo dị mma ajụjụ ka m na-ajụ ụmụ bụrụ akụkọ ụgwọ mmụọ zụtara kọpụ garị ole jizọs asị ka m kọrọ gị ihe m na-ekwu bụ ihe m na-afụ ihe na-eme n'obodo a na-eweta m iwe ọ na-atụzi m ụjọ gịnị ka anyị ga-eme obodo siri ike e obodo siri ike emere ọbụla nwere mmalite na-enwe ọgwụgwọ onye mere n'ụbọchị taata anyị chọrọ m mm, ka anyị pịachie ọnọdụ a maka na oge anyị adịghịzi ee mana ana m ekwu unu nkwa na izuụka na-abịa abịa anyị ga-eburukwa bata ọzọ e, ịbịakwa nwetara ụnụ m mm, ọtụtụ ihe bụ ihe ejiri mara igbo ọ bụrụ na m mm, ọ dị nke anyị mefuru taata anyị ga-emechie mana ihe ga-edo gị anya ihe ị ga-asị na m kwere gị na mkpa bụ na anyị ekwuo na hoha na ọ bụrụ ha na maka asụsụ igbo aga na-asụ ya asụ do biko ebe ọ bụla ị nọ ọ bụrụ na ị mụtara ụmụ biko kụziere ha eto esi asụ igbo ihe ọbụla bụ ihe ga-eme gị ga-eji mechuo afọ igbo ihu ihe ọbụla ga-eme gị ga-eji wee butere afọ igbo nkọcha biko emenia ụmụ afọ igbo ndị nọ n'obodo dị iche iche eh, biko matanụ n'eziokwu na mma ka mma ọ bụrụ na ị na-eme mma ọ bụrụ na iji eziokwu ama m na oge ruo chineke ga-agụziri gị ya mere n'aha ndị na-enyere m aka ndị aha ndị na-ekpara m aka ndị igwe n'ụbọchị taata ndị mere ka mmemme a ruo gị ntị ruo na m ezinụlọ gị ana m asị gị biko